udo dịlụ na ụmụnne nke m ụmụ na ụmụ ana m ekene unu tata bụ ụbọchị nkwọ a m ya dịkwala anyị niile mma n'ebe anyị anọ na mbụ m chukwu Ngozi Chukwuka Adaobi Ijele dịka m si wee kwuo a m na m ga-abịa taa ka nye obele nkọwa gbasalụ ọgụ arọ nke ndị Igbo amakwa m na arọ nke ọnwa iri na abụọ nke ndị Igbo gara aga oge mwepụta wepụta ọgụ arọ a ama m na m kọwakwalụ gbasara ya mana asị m ka m bịa tata maka na ama m na o nwere ọtụtụ ndị na-esoro anyị malite ije a o nwere ọtụtụ ndị na-esoro anyị ọ ga ije a ikekwofe akara wee nwee ike ije nene ife onyonyo nke anyị mebulu etu anyị si kọwa ya bụ ọgụ arụ ya ka m jisi ka m bịa ka m kọwakwu ya ọzọ maka na ọtụtụ ndị na-ajụ ajụjụ dị iche iche gbasala ya biko maka ife na ọ mmadụ na-ekwu ife ndị a niile ike na onwe ife m ga-ekwu na nke a mma nne etinyero na nke gara aga maọbụ na ọ nwere okwu mkwulu na nke gara aga mma na-etinye na nke a biko onye nwekwala ike ka ọ jee n'azụ jee na YouTube jee na YouTube ọ ga-afụ ife niile ife onyonyo niile anyị mekwanụ fụ etu anyị si kọwasị ọgụ arụ mgbe anyị wepụtara izizi izizi ka anyị gaba gabanụ n'iru na-agbanyeghị na-agbanyelụ udo dịkwala anyị ana m ekene unu tata bụ mbọsị nkwọ tata bụ bọsị nkwọ bụrụkwanụ ụbọchị nke mbụ n'ọnwa ụzọ alụkwụsị asị m ka m welụ tata wee zie ozi a maka na ọ ga-abụzi e, abalị oru na asatọ ka ọ ga-afọ ka arọ nke ndị Igbo wee bịa n'isi njedebe ya ka m jisi ka m welu tata wee bịa zie ozi a na o ụmụ kilikili ife anyị kwesị ịghọta gbasara ọgụ arụ ọgụ arụ anyị na-ene anya ka anyị daa etinyebe na nnukwu uchu n'ime ka anyị etinyebe na nnukwu uchu n'ime ọkwa ife dị mkpa mana ọ bụrụ onyanwa bụ ndụ ọgụara abụrụ ndụ idide nọ naanị enwere ọda agụ arụ ewu na ọkụkọ ada agụ arụ osisi kwụ n'ọfịa ada agụ arụ mmadụ ndị igbo mbụ ada agụ arụ ọ bụ nwa bekee mmekọ anyị na nwa bekee ka ọgụ arụ a jipụta ana m ebunye nnukwu nna anyị eze ibe enyi ana m ebunye nnukwu ekene maka na ọ delụ ọgụ arọ nke ndị igbo okwukwo anụ si na ọpụta pụta ad ọ dị ka 1826 or something like that edeturu m ya edetu mana ọtụtụ n'ime anyị ma gbasara onye bụ ọgụ arọ eze ibe enyi de ọ nọ na igbo kalenda dọtkọm ọ ga-afụ ka o deetilu mbido ọgụ arụ nke ndị Igbo mana ife anyị ga-aghọta n'ime ya bụ na AD bụ anọ domino anọ domino bụ Latin word nke si nọ in the year of our Lord ya ife m ji chọọ ịtụta nke a aka bụ ka ịghọta na Igbo adị katagoli Igbo anọ katagoli tupu nwa bekee abịa na ndụ anyị igbo anọ katagoli igbo adị katagoli tupu nwa bekee abata na ndụ anyị ife anyị ji ekwu maka ọgụ arụ kịta akwụbi ọbụla okwu na-ewepụta ya bụ maka gịnị na ndị nke anyị site n'oge nwa bekee bata na ndụ anyị ndị nke anyị na-agbasozi ife ọbụla ndị nke anyị na-eṅomi na-agbaso ife niile nwa bekee weta ọ dịzị aka gasị na mmalite ụwa bidolu mgbe nwa bekee bịalụ n'ụwa mmalite ụwa abụrụ mgbe nwa bekee bịa n'ụwa nwa bekee ka bụ mmadụ ikpeazụ n'ịbata na ndụ mmadụ etu okike si mee debe okike ọ nwere ndị bụ ndị mbụ ọ nwere ndị bụ ụzọ bido okike bido ụwa nwa bekee ka bụ the latest human addition the latest human addition into humanity akpọ ọnya mmadụ ọ ka bụ nke bịara ọfụ ka anyị wee ghọta na ọ nwere ife igbo chọọ ka anyị oge n'izu mkpụrụ ụbọchị ịtọ gara aga anyị melụ ife onyonyo kpọọ kwe kpọọ ọnya chee ka ịra chee ka ịra gị nwa bụ onye igbo ịkalịlụ ife dị n'ọgụ arọ gị nwa bụ onye igbo ịkalịlụ ife dị n'ọgụ arọ kedu ife m ji kwuo maka nke a ọgụ ọgụ na-agwa gị maka oge ọgụ na-enye gị oge ọgụ gbasara oge mana mụ na gị anyị enwere oge nwa bekee wetala ya oge nwa bekee webatala ya oge maka oge bụ ndị na-ebi ndụ n'ụwa anụ arụ mana mụ na gị mana na anyị bụ ọkala mmụọ ọkala mmadụ mmụọ enwere oge oge gbasalụ akpụkpọ arụ mana dịka etu osizi wee dị anyị gụba oge nke ndụ n'ụwa anyị na-eweghachi ndụ nke anyị ga-adị adị anyị na-eweghachi azụ anyị na-anwụchu anwụchu anyị gụba oge nke akpụkpọ arụ n'ụwa anyị abụrụ ndị na-anwụchu anwụchu anyị abụrụ ndị na-anwụ n'oge fa ịlụrụ ọgụ arọba ife obodo ọbụla ji akọwa usoro si wee ghọta ụwa si wee so etu oge si gbasafa nwa bekee na-akọwa oge etu o si gbasịa dịka anụmagha dịka ịnụ agha dịka ebe ife na-adịrọ n'udo dịka ebe ọgba aghali dị mgbe nwa bekee wepụtala ọgụ arọ nke nyanwa ọ ife ndị a ka o bu n'uche ọ ife ndị a ka nwa bekee bu n'uche mgbe ọ na-ewepụta ọgụ arụ ya nwa bekee na-ewepụta ọgụ arụ ya sịrịkwanụ n'ime arọ 1582 n'ime arọ 1582 ka pope gregory pope gregory the 13th wepụtara ọgụ arọ nwa bekee 1752 ka ka emesi n'ikpeazụ eweghachi arọ ọgụ arọ nwa bekee ọgbanwee pop pope gregory the 13th wepụtala ọgụ nke nwa bekee in the year 10582 1582 n'ime oge afọ arọ ọfụ nwa bekee bụ na-abanye na march arọ ọfọ ọnwa bekee na-abanye na maachị maka ife gịnị n'ọnwa maachị ka nwa bekee na-ebido agha the name march stands for is all roman god roman god bụ nyanwa ka enyela bụ nyanwa nwa afa this march so oge ọbụla anyị na-ekwu maka march ka anyị ghọta ife anyị na-ekwu maka ya anyị na-ekwu maka eh, roman god anọ n'ime oge a ka nwa bekee na-ebido agha mmalite ọgụ arọ nwa bekee in 1582 n'ime oge a arọ ofe ofe a bụ march ọbụrọ jenụwarị emesi n'ikpeazụ olue na 1752 maka ifi n'ime oge a na arọ nwa bekee abụrụ 364 one quarter days 65 days ọ dị 376 day year eh, days nkụgo na kalenda nke gara aga onye nwe ike ya ji enene onyonyo nke emelụ to be precise maka ife na fa chọta na fa fa adala iwu na fa ghọtara ife fa na-akọ fa wee bughalị anya oge fa bughalịrị ya in the year 1752 ọ ga-afọ ka fa weghachitelie ọ bụrụ 365 days n'ime oge afọ onye nabala ụla on the 2nd of septemba onye ọbụla nabala ụla dị ndụ n'oge a wee naba ụla on the 2nd of septemba 1752 ịnaba ụla on the 2nd of septemba iteta ụla echi ekwesịla ịbụ ted ọ ted ife ọ bụzi bụ 14th of September ife ọ bụzi bụ 14th of September so nwa bekee wepụ arọ wepụ mkpụrụ ụbọchị iri na ofu na na n'oge nke nyanwa wee tinye wee mee wee wepụ a ka wee ka wee a ife m ji wee na-akọwa ife a bụ ka m ziko na ọgụ arọ ndị nwelụ ka fa si afụ nke fa afa niile fa na-enye ọnwa fa nwelụ ifefa ji wee nye afa afọ anyị nwa bụ ndị igbo ọgụ ara anyị nwa na-eso usoro anyị nwa si fụ ụwa etu anyị si ghọta ụwa anyị ghọtala ụwa dịka udo ebe ife dị na nwa ebe okike nwere nkwekọrịta oge anyị na-ekwu maka ya na-ebido ndị igbo bido ịgụ oge dịka n'ụbọchị n'ụbọchị ofu ụbọchị ga-enye anyị ga-abụ afa okike o nwere ike ịbụ eke o nwere ike ịbụ oyi o nwere ike ịbụ afọ o nwere ike ịbụ nkwụ ụbọchị anyị gaa dịka tata anyị nọ kịta bụ nkwụ ụbọchị anyị gaa abalị anọ anyị akpọ onye izu ụbọchị anyị gaa abalị anọ ndị igbo akpọ onye izu ife anyị ji kpọọ onye izu maka gịnị na anyị eto anyị si ụwa n'ụwa ife ọbụla ifekwụla ife akwụdebie na onwere ife kwụsịa na ife kwụlụ na ife ga-akwụdebie na onwere ife ebe ife niile zụkọtala ọnụ ebe ife niile gbalụ eke nwere oke mana ebe o nwere oke ka na oye gbalụ oye bụ nke nwee afa nke mana ebe afọ oke nke nyanwa dị ka na afọ gbalụ etu a ka ọ dị nkwụ o nwero ife kwụsịa abalị na nke ndị igbo nwere bụ nyanwa na-enye ndị igbo izu ọnyanwa bụ ebe igbo si wee malite idebe ịgụ oge na ịgụ arọ nkefa. ebe ife kwekọtalụ ebe ife jikọtalụ ọnụ ebe ife na ife kwụ n'udo ịbịa na ọnwa nke ndị igbo abalị n'ọnụ nwaanyị na-ekwu maka ya ọ ga maka na ọnyanwa bụ izu igbo gaa izu isaa igbo gaa izu isaa ya bụ inweta abalị ịnọ na ugboro isaa abalị ịnọ na ugboro isaa igbo enweta ofu ọnwa abalị ịnọ ugboro isaa na-enye anyị oru na asatọ mkpụrụ ụbọchị oru na asatọ mkpụrụ ụbọchị oru na asatọ a bụ nyanwa na-eme ofu ọnwa igbo maka ifi na igbo bụ ebe ife ọbụrụ ife mmadụ kpụrụ ọbụrụ mmadụ onwere onye ga-eji aka tụsaa ike na oye na afọ na nkwọ ka ọ dabụ n'ife ọ bụ maka onye abụ mmalite ụwa ndị igbo onwero ka mmadụ ga-eji jee na ake na oye na afọ bepụ abalị ili na ofu eke na oye na afọ na nkwọ na-agbalụ onwe ifefa na-agbalụ anyị nwa na-esi eso ọ bụrụ ọnụ kata ọsọ kata anyị anyị eje makanye ụbọchị na-abụ ma ọsọ kata anyị anyị eje mapụ ụbọchị na-abụ ife ọ bụ ka ọ bụ kpọmkwem ọ agbanwe agbanwe ịbịa na ọgụ arọ nwa bekee ọ bụrụ etu a ka ọ dị ọgụ arọ nwa bekee nwa bekee ji ife nyanwa chọrọ iji etu nyanwa si ghọta ụwa ya wee nye izu nke nyanwa afa yanwa ka o ji nwee monde tuzdee wenezde tọzdee fraịde satọde sọnde ife ndị a niile bụ afa ife dị nwa bekee mkpa ịbịa ife dị ka ụbọchị tuzdee maka tata bụ tuzdee nwa bekee afa onyelu tuzdee bụ roman god of war roman god of war bụ nyanwa nwe that tuzdee fa na-akpọ dies matis. maka nọọ ife dị nwa bekee mkpa ife dị anyị nwa mkpa abụrụ agha bụrụ ọgba ọ bụrụ nkewa nọọ ịnọkwata inwe nkwekọrịta ịnọ n'udo nke anyị nwa bụ the world of complementary ụwa ndị Igbo bụ complementary ụwa anyị bụ complementary ụwa nwa bekee bụ opposing ife niile na-epose male na-epose female de night na-epose de anyị nwafụla ife ndị a dịka ife na n'udo ya bụ na mgbe ndị igbo na-enwe ofu ofu ọnwa kpọọ ya abalị iri na oru na asatọ abalị oru na asatọ a bụ nyanwanyela anyị ada ada mmadụ adịghị eje akpị ya aka ịma nje gbakwanye ofu ụbọchị ma ọ wepụ ofu ụbọchị maka gịnị na ọ bụ ya bụ izu ọkwa ofu izu afọ izu afọ bụ abalị ịnọ izu afọ bụ abalị na-eso ọnwa nọ n'elu ọ bụ na izu afọ gbaa ugboro asaa ife ọ ga-enye gị bụ abalị oru na asatọ etu a ka ndị Igbo si wee nwee wee nwee ọgụ arụfa abalị oru na asatọ bụ eke oye afọ nkwọ eke oye afọ nkwọ eke oye afọ nkwọ fawa na-echigha fawa na-echigha ịbịa na abalị iri na asatọ eke ga-arata izu asaa afọ ga-arata izu asaa oye ga-arata izu asaa nkwọ ga-arata izu asaa maka na ụwa ndị Igbo bụ ụwa ebe ife nọ n'udo ọ dịrọ ka ọgụ arọ nke nwa bekee ebe enwere ike mọnde nwere ike inweta abalị ise n'ọnwa wenezdee nwere ike inweta abalị ise n'ọnwa fraịde nwere ike inweta abalị isii n'ọnwa etu a ka ọ dị fani na arara ịra nke ndị igbo ịbịa n'ọnwa onye ọbụla nwetara abani luzulie onwere onye nwere abani nke karịa ya bụ na ọgụ arụ igbo abụrọ ife mmadụ ọbụrọ ife mmadụ ji aka agbakwanye ọbụrụ maka na m ọgụ arụ igbo na ọmụnwa ya ọbụrụ ọmụnwa onye debele ọgụ arụ igbo bụ eke na oye na afọ na nkwụ ife m so bụ eke na ọya na afọ na nkwọ isolie wee gbagoo n'iru ife ị ga-enweta ka ị ga-enweta isolie chigha azụ ife ị ga-enweta ka ị ga-enweta maka na eke na ọya na afọ na nkwọ ada agbanwe agbanwe ị bịa na-arọ nke ndị Igbo isoli onye bụ eke na ọya na afọ na nkwọ ị ga-afụ na arọ ndị Igbo ga-abụ ee eh, gbaghaalụnụ m na maka ntinye na bekee 364 days ọ dị ka otu narị otu narị na ee eh, eh, oru na-atọ na abalị anọ ga-enye anyị arọ ndị Igbo arọ ndị Igbo a ife ọ na-akọwala anyị bụ na ndị izu izu asaa ọ bụ izu asaa ị ga-enweta okpukpu iri na atọ izu asaa ị ga-enweta okpukpu iri na atọ ọnyanwa ga-enye gị izu asaa ịgụ anya n'ọgụ ọnụ ọ bụrụ 91 eh, weeks isobie n'izu n'izu n'izu onye gị 91 weeks ya bụ etu a anyị si enwe four e four days na-enye anyị ofu izu seven eh, izu na-enye anyị ofu ọnwa 91 izu na-enye anyị ofu arọ mmadụ enwekatara nwee ike ịgbanwe agbanwe maka na ife ịchọdebe bụ iso iso ụzọ okike eke oye na afọ na nkwụ mmadụ ada kata rapụ iku ume bụ ikuku kube mmiri ikuku bụ ife a na-eku eku mmiri ka a na-aṅụ aṅụ adị eku mmiri eku na-aṅụzi ikuku aṅụ mba etu a ka ọ dị na-eke na onye na afọ na nkwụ onye ọbụla sobelie ga-enweta ofe ife a mana ife dịzi iche bụ na eke na oye na afọ na nkwụ ebidoro na e, anụ dominai ọ bụrụ mgbe afọ ka o bido eke na ọya na afọ na nkwọ in the year of our lord eke na ọya na afọ na nkwọ abụrụ in the year of our lord ọ bụrụ anụ dominai ọ bụ na mbido mbido ya na ọgụara a na-ekwu gbasalụ fizikal existence ndụ adị n'ụwa onye kpatara na onye ọbụla ga-enye nsọpụrụ onye ọbụla ga-enye nsọpụrụ n'ife ndị ọzọ na-eme maka na ụwa ndị Igbo bụ ụwa kọmplimentariti ọ bụrụ ụwa mgbasa ọ bụrụ ụwa opozin mana ka anyị na-enye nsọpụrụ ife ndị ọzọ na-eme anyị ga-ama nke anyị iwepụta ọgụ arọ bụ ka anyị malụ nke anyị ka anyị ghọta nke anyị ọ bụrụ na anyị fụọ ọnwa anyị tata n'ọnwa ibulu ofu onye igbo ma onye igbo na-abụ bụkọrọ ya na ndị ndị ndị oji ndị ọzọ bụ n'afa n'ọnwa fa ọnụ onwere onye ga-ama nke bụ igbo na nke na-abụrụ igbo mana fasoba asụsụ ịmalụ nke dị iche kedu ka onye bụ igbo ga-eji si na ya bụ igbo maka na o nwere ike bụrụ onye ọzọ na mala asụ igbo Ife ifemelie onye igbo bụ ife ọmụalụ gbasara igbo n'onwe ya onye ọzọ na-amarọ ọ ga-amụ ya kalịa onye afọ na-amarụ ya tata ma ndị nne ma ndị nna ma ndị nkụzi amahadum ụwa ndị igbo niile bụzi ụzọ onye ọzọ ka anyị ma anyị amarọzi ọnwa anyị anyị aghọtara ụwa nke anyị ọnya ka anyị ji na-ewepụta ọgụ arọ ka anyị ghọta na onwelilili ife anyị nwelụ bụ nke anyị kpọmkwem ka ụmụaka anyị wee nwee ifefa na-enekwasị anya ka ọ daa bụ na sọsọ nke onye ọzọ ka ụmụaka anyị na-akọpi na-enekwasị anya ma nke fa aghọta ma nke fa na-aghọtarọ maka na ọtụtụ ndị be anyị aghọtarọ ife gbasa izu na ọnwa nwa bekee fa aghọtara ya fa marọ ifefa na-egoli mgbe fa na-egoli ifefa na-egoli oge na-agara aga anyị golicha afụ e, ngoli arọ nwa bekee na nwa bekee bala arọ ọfụ na jenụwarị mana ọtụtụ n'ime anyị amarọ ife jenụwarị bụ mana onye ọbụla zijela ozi si onye ibie happy new year on the 1st of January mana anyị amarọ ife nwa bekee na-egolilu ọ bụrụ na fa na-egolilu anụ dominai ọ bụrụ na fa na-egolilu in the year of our lord ọ bụrụ na fa na-egolilu mgbe fa kọnka n'ụwa niile ọ bụrụ na fa na-egolili mgbe fa kọnka mụ na gị ọ bụrụ na fa na-egolili mgbe fa bịa mee nne mụ na gị mabụrụ tupu ọ bụrụ na fa na-egolilu mgbe fa bịa wepụ asụsụ anyị ọ bụrụ na fa na-egolili mgbe fa bịa napụ anyị akụnụba anyị ọ bụrụ na fa na-egolili mgbe fa bịa napụ anyị ụbụlụ isi anyị ọ bụrụ na fa na-egolili mgbe fa bịa napụ anyị okwu ọnụ nke anyị ọ bụrụ na fa na-egolili mgbafa wepụrụ mmụọ dị n'ime anyị ọ bụla ife ndị a ka nwa bekee na-egolilu maka na onye ma o ji wee bụrụ ọkalịsị n'ụwa mụ na gị ekwesịrị isogolie mụ na gị ọ bụrụ na isi dị anyị mma na anyị ghọtalụ anyị ekwesịrị wee egolie ọ bụ ife kwesịrị ka anyị solu na-egoli ọ bụ ife kwesịrị ka anyị solu na-egoli maka na aga m agwa ụnụ na March ka ndị dị ka Iran na-enwe arụ ọfụ nke fa obodo ọbụla ma mgbe fa na-enwe arụ ọfụ nke fa kwụsịalụ n'inu ekwudosie n'ike mana mụ na gị ọ na-apụ anyị ala karịsịa mana ịjụzie nwa anyị kedụzi nke bụ nke ya ọmarọ so ife anyị na-ewepụtala ife ndị a niile bụ maka ndị na-abịa abịa maka ndị na-abịa abịa ka fa wee nwee ike nwee ọnụ okwu ka fa wee nwee ike nwee ebe fa gbadoro ụkwụ onye na-esozigodu nke ndị ọzọ ka ọ bụrụ dịka etu ndị Igbo si gwa anyị na mba na ị ga-asọpụrụ ụwa gị sọpụrụ ụwa onye ọzọ ka ọ wee dịle mma maka ọ dapụ na iwelu nke anyị tụnye n'ọfịa anyị ebulu nke onye ọzọ na-egoli mana anyị amarọ ife ọ bụ jenụwarị nwa bekee na-eselebreti roman god ọ na-akpọ jenus ọ si na ọ nwere iru na abụ ofu iru edi n'iru ofu iru na e n'azụ ọtụtụ ụmụ igbo amarọ ife ndị a ụmụaka ikpoje na nọsri skuul na-agụ jenụwarị febụwarị maachị april mee jun julaị ọnwa ife maachị bụ ọgọst septemba oktoba ọmụ ife ife ndị a niile bụ mana ọ na-egoli ana anyị nwa bụ nne na nna ada akụzi maka na anyị nwa amarụkwụ ọnya ka anyị ji wee na-ewepụta ọgụ arụ nke anyị ọdịbendị mana ọdịbe anyị dịkwala anyị ya bụ na igbo na ji ọgụ arụ elota echeta akwado okike na ndụ fabineenu ụwa dịka izu o nwelu ndị nwere ike ịsị na ọ kwesịrị na ọ dịrị ịtụ a na igbo ga-abụ ndị agha na egbu osisi ndị mmadụ jee na-anapụ ndị obodo ndị ọzọ nkefa na ọ bụrụ na anyị dị ka nwa bekee na ọka aka mma ọ nwekwa ike bụọ na anya bụ okwu nwere ebe ọ kwudoro mana azụ bụ azụ nkịta bụ nkịta were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ. nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka igwe onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ị maghasịzi maka ife na nkịta na-ata ma ọ bụ na oke na-ata azụ azụ ajụ azụ azụ bụrụ oke onye nwere ajụjụ nke a nwezi ike ije jụọ okike mana anụ ọbụla ga na-agba n'ụwa ya anụ ga-eme ife ọbụla ga eme etu okike si debia ya na ọgụ arọ ndị Igbo na-enye anyị maka udo ọ na-enye anyị nkwekọrịta nkwekọrịta na udo ọ na-enye mụ na gị abụrụ ọsọ ọsọ maka iji wee meso ndị uwe ọzọ mana ọ maka ndụ mụ na gị na ndụ nke anyị ndụ nke anyị na ndụ n'ime n'ime ndụ nke gị nwa dịka mmadụ maka na onwero ife kasị na ụwa ka onye ghọtalụ na onwe udo na ndụ a maka na onwero ife mmadụ ji ọgba aghala eme ọgba aghala na ọgba aghala ka ọtụtụ ndị be anyị kịta ji bụrụ ndị daa n'ọya si na ọ nwee hypertension o baa diabetes si nwee ee e, ụmụ dị iche iche udo ndụ dị mma udo okike dị mma maka na anyị afụgo ebe udo okike na-adịrọnụ anyị afụgo ife ọ na-eme mba ụwa dị iche iche anụ katafe nwee tsunami anụ nwee etwek onwere ụdị a nada enwe maka ife na ọ bụ na okike a nọrọ n'ụdị ị ga-afụ ị ga-afụ ozugbo ozugbo ya bụ na etu a anya igbo ji wee fụ okike n'udo kafanwa bụ ndị igbo ji fụọ onwefa kafanwa bụ ndị igbo ji fụọ nke a bụ pan igbo ikpu ikwu anya na onu onu nke anyị jizi bụrụ ndị ọkala igbo ọkala bekee ọ pan igbo mana ife a bụ igbo niile igbo niile nke nke bụ ma olu igbo igbo niile ma igbo ifo na benue steeti ma igbo ịfụ na bendel steeti ebe ọbụla igbo anọ na ofu ife ka nwee ofu ife ka eji mala igbo ọ bụrụ na asụsụ igbo ka eji igbo ọ bụrụ asụsụ igbo jikọrọ igbo ọnụ ọ bụrụ asụsụ igbo ejikọrọ igbo ọnụ adị m anụ ife onye abakaliki na-ekwu ma ife onye m aghọta ife onye ịza na-ekwu mana abụ m igbo aga m eche eche tupu m ghọta ife onye nsụka na-ekwu mana abụ m igbo etu a ka ọ dị igbo niile ya ka igbo ji kwuo na igbo na-asụ n'onu n'onu ma fakwa akwala ọbụla ofu ọ bụrụ asụsụ ka igbo nwekọrọ ọnụ wee bụrụ igbo ife jikọta igbo niile ọnụ bụ eke oye afọ nkwọ afịa na anọ n'izu onye jikọrọ igbo niile ọnụ ebe ọbụla ịfụrụ ndị na-azụ afịa ịmalụgo na fa bụ igbo ịbịa n'anya n'usoro ndụfa ị ga-afụkwa ofe ife a ya na pan igbo bụ ife nwelu wee nye aka wee nwee nkwekọrịta igbo niile maka ịchọba igbo achọ na igbo eji e na asụsụ chọọ igbo maka iwere asụsụ chọọ igbo ịma nchọta ya mana iwere ọdịnala chọọ igbo ị ga-achọta ya ị gaa benue steeti fụ ndị bụ ndị igbo ebe ị ga-afụ ofu ofu ofu usoro ndụ aka fa na ndị igbo nwere etu a ka ọ dị ebe niile anyị nọ nke a ka anyị ga-eji wee ghọta na pan igbo anyị na-ekwu ga-enyela anyị aka ịghọta ọgụ arọ ndị igbo maka na ọ nwere ndị na-ajụ ajụjụ si kedu ka n'arọ ọfụ a isi wee daba kedu ka arụ ọfụ anyị si wee daba na n'ọnwa febụwarị nke nwa bekee maka na arụ ọfụ anyị etu anyị si ghọta kịta dabalụ na etiti febụwarị na maachị from the 5th of february to 4th of march maka na etu a ka ọnwa igbo si dị etu anyị si kalenda arọ a ọ bụ sọsọ ka ọ bụrụ arọ ndị igbo kpọmkwem kpọmkwem ka ọ bụla ọnwa ndị igbo kpọmkwem anyị etinyerozi ọnwa nwa bekee ya bụ na mbido ara anyị ga-abụ 4th eh, eh, of february to 5th of march n'ime ọ ga chelụkwanụ chelụkwanụ ụmụnne eh? and take that thing out of out of um, Thank ya dịka etu na-ekwu ife etu ndị Igbo si wee ọnwa eh, wee arụ ọfọ anyị ọ nwelu ndị na-ajụ ajụjụ si ifekpatala ife kpatala arụ ọfụ a ji wee daba n'ime ya bụ febụwarị ọbụrụ mmadụ melia ọbụrụ mụnwa melia etu m si fụ a bụ iso eke na ọya na afọ na nkwụ sogidie sogidie sogidie bịa nweta izu nweta ọnwa si n'ọnwa wee nweta arọ ebe ọ daba ka ọ ga-adaba onwere onye gbanwelia mana ọ nwere ajụjụ ndị ọzọ na-ajụ sị mana abịa n'obodo fa na arọfa na-abụ oge fa na-eji agụ arọ ụfọdụ si na ọgọst ebe mụnwa si bịa anyị na-agụ arọ ọ bụkwa anya bụ ọgọst ọ nwere ndị na-agụ arọ nke fa na oktoba igbo na-asụ n'onu n'onu ma fakwa akwa obula ofu biko gị nwa ka ọ dịla ịchọpụta ma ndị bụ na na-agụ arọ ọ bụ na fa na-agụ arọ kedu oge fa na-agụnyaba arọ n'ime arọ anyị si ka anyị sobe oge obodo ọbụla na-agụ arọ anyị ama nweta ofu ọgụ arọ n'ala Igbo maka na ife anyị na-eso bụ pan Igbo Igbo niile anyị solu ụzọ Igbo niile anyị afụ na anyị ga-enweta arọ ọfụ anyị n'ofu oge mana anyị sị ka anyị solie na mpaghara igbo dị iche iche anyị sobia na mpaghara igbo dị iche iche anyị ga-afụ na arọ ọfụ oge ọbụla nwere ike ibi ebe ọbụlụ ọgọst ije ebe ọzọ ọbụla oktoba ije nke ọzọ ọbụla jenụwarị ije nke ọzọ ọbụla disemba maka na gịnị na igbo dị ọbụlụ ndebe um, anyị asị n'ocho n'ocho igbo dị na mbagana na mbagana mana ọ nwere ife jikọ ọfọ ọnụ ife afụ jikọ igbo ọnụ bụ nyanwa bụ fakwa ụkwala ọbụla ofu ọnyanwa bụ the pan igbo nke a mee na oge m na-ede ọgụ a asịrọ m ka m bịa tinye anya m n'etu ndị ogbunike si agụ arọ maka na ntinye anya m ebe afọ ọma igbo niile nke dabala igbo niile bụ ọgụ arọ nke igbo nke fa na-ebido na e, febụwarị nke daba n'ọnwa bekee febụwarị nke a ka m chọọ ka anyị ghọta aghọta ka anyị wepụ anya anyị ka etu obodo m si eme maka na onye akpata na igbo kwa akwa na ofu ọ ga-enwe ife niile ọ ga-enwe ife igbo kwekọtala ife igbo nwekọtala ọnụ ịbịa n'ọnwa mbụ ndị igbo na anyị na-ekwu maka ya ọnwa mbụ igbo na-agwa gị maka mbido okike ọnwa mbụ na-agwa gị maka mbido okike ọ na-ekwu maka na mbụ na mbụ gị jee n'isi isi gị jee n'isi isi n'isi mbido mbido isi mbido mbido nke okike ọ bụrụ isi mbido mbido nke obodo ọ bụrụ isi mbido mbido nke ụwa anyị na-afụ anya ọ n'isi mbido mbido nke okike ọnya ka igbo ji ọnwa mbụ akpọkọ ya ka igbo ji ọnwa mbụ akwalite ya ka igbo ji ọnwa mbụ eme ka anyị bụ ụmụ igbo ghọta na ife ọnwa mbụ na-ekwu bụ mbụ mbụ mbụ ọ na ọnwa mbụ ọ na-achọ ka anyị tinye uche anyị na mbụ na mbido mbido n'ebe okike gbado okwu na mbido mbido n'isi isi n'isi mmiri ọnyanwa bụ na mbụ ọ dịrọ ka nke nwa bekee nwa bekee na mbụ a bụ jenụwarị ọdịbendị dịlụ ụfọdụ be anyị dịla anyị etu a ka nyanwa si kpọọ afa nke nyanwa jenụwarị mana ọgụ arọ ndị igbo si na ife kia mkpa maka na ife dị nyanwa mkpa bụ udo na ọ ga-ebidogoro weta udo mmụọ na udo mmadụ udo mmụọ na udo mmadụ ga-ebido na mbido okike ọnyanwa bụ na mbụ ị na ụbọchị ụbọchị isi na anya bụ mbido mbido ị bịa n'ụbọchị mbụ nke ndị igbo dịka tata bụ ụbọchị mbụ nke ọnwa nke a n'ụbọchị mbụ igbo ga-ebido arụ ọfụ n'arọ nke na-abịanụ ya bụ na oru ụbọchị na asatọ na-abịanụ ọ bụ na nkwọ ọ ga-adaba na nkwọ inekwa na ịbụla onye na-atọkwa na ị ga-achọpụta na n'ọnwa ọbụla na-etu a ka ọnwa ọbụla na-esi ebido na mbido arọ ndị igbo mgbosi anyị ga-aba n'ọnwa mbụ ọ bụrụ na ọ nwere ife anyị na-enwe ife ife anyị na-eme mgbosi afọ ife aṅụlị anyị na-eme mgbọsị afọ abụrọ maka mbụ ka anyị na-emela aṅụlị dịka nọmba 1 etu nwa bekee si eji ee nọmbas eme ife ife aṅụlị ife anyị na-eme ife aṅụlị anyị na-eme mgbosi afọ bụ ife gbasara okike na mbụ afọ n'ụbọchị mbụ anyị na-adaba na nkwọ nkwọ ọba nkwọ ma ị ike sị na nkwọ bụ mmụọ maka kalenda ọgụ arụ Igbo na-agwa anyị maka udo mmụọ na mmadụ udo okike na udo mmụọ na udo mmadụ na izizi mkpụrụ ụbọchị nke mbụ ife ife bụ ife bụ nyanwa ka anyị na-enwela aṅụle abụrụ first ọ bụrụ ife anyị na-enwe aṅụle bụ mkpọ nke be enu enu na anị maka na ị na-anya na ọgụ arụ ndị igbo chọpụta na ọnyanwa bụ ife ọgụ arụ ndị igbo na-alụje aka elu enu na anị mmụọ na mmadụ udo enu kpudo udo mmụọ na udo mmadụ ịbịa tụsaa eke oye afọ nkwọ ị ga-afụ na inwe ike ikewafu ụzọ abụọ enu na anị ịbịa n'enu ị ga-enwe eke n'ikuku nke bụ nkwụ ịbịa na anị ị enwe anị ị ga-enwe ịbịa na anị ị ana na oye nke a bụ ife anyị ga agbada ife anyị ga-aghọta maka na onye ọbụla na-eme nrikosin a na-agbaja ọsọ n'ebe anyị adị ife ndị a bụ ife nwa bekee bụ nyanwa na first day anyị nwa adị celebrate first ife anyị na-eselebrate bụ onyinye okike na ndụ anyị na ndụ mụ na gị na-ewezuga ikuku ewezuga ikuku ndụ ama ndị ewezuga eke ndụ ama ndị ife ndị a niile bụ ife nọ n'ime mụ na gị ofu ọbụla pụa mmadụ ama nzu oke ofu ọbụla pụa mmadụ ama ndị nke a bụ ife anyị na-afụ na anyị na-egolilu n'ụbọchị nke mbụ na n'ọnwa nke dabakwa n'ụbọchị nke mbụ na-arụ ịbatakwa n'ọgwụgwụ ọnwa ụbọchị nke ikpeazụ na ọgwụgwụ ọnwa na ee eh, ọgụ arọ ndị Igbo ị ga-afụ na ọ na-agwụ n'afọ ọ na-agwụ n'afọ afọ afọ bụ nyanwa baana ịbịa gbalịa ana ị ga-enwetakwa afọ na oye nke pụtalụ aja ana na mmiri ọnyanwa bụ ifepụtalụ aja ana na mmiri ife ọzọ dị na kalenda maọbụ ọgụ arọ nke ndị igbo bụ agwa dị iche iche anyị tinyere ebe afụ nke nwa bekee a na-akpọ kọlọ na nwa bekee maka ọ nwere ndị jụrụ ajụjụ sị gịnị kpatara na agwa ndị a niile tinyere ebe agwụgwọ agwụgwọ a na ọ bụ agwụgwa ndị chinese na ọnwa anyị na mbido arụ anyị dabakwa na nke ndị Chinese ọ bụrụkwa ọ bụ na fa dabalụ n'ọka o si wee gba ọ bụrụ mmadụ maka na tata bụ tata anyị ka nọ anyị akaduna wee ele na ngwụsị mgbe anyị wepụta kalenda anyị akarụlu na ngwụsị arọ mana igube eke na ọya na afọ na akwụ ebe ọ danye danye ịma nsị maka na o nwere ofu nwanne anyị mụ na ya na-ekwu okwu si m na ebe o si bịa na ọ na-aga ekedaba mgbọsi ụka na ebe o si bịa na fa na-ebughalị ya na fada azụzi eke na a ga-ebughalị ya bụ afịa buji oge ọzọ nsị na ọnya bụ ife dị nwere nsogbu maka na ịma mbupụ eke eke ebe eke ibupụgodi ese na ọ bụrụ ụbọchị a mgbọsị a ọ na onya afọ na-aghọli onwe ya onye onye na-eme ife ndị a bụ nyanwa na-aghọli onwe ya ọ bụrụ na tata bụ nkwụ ama m na tata bụ nkwụ asịkwazịa m na tata abụọ nkwụ na m ama nzu nkwụ taa na mma azụzi ya echi bụ echi bụ e, e, eke eke echi abụ eke m na-azụzi ya kedụzi ebe m debere nkwụ ọnkwọ ka m na-ezu ori ka eke ka m na-ezu ori ụgha na aghịgha adịghị ọ dịgo ka ọgụ arụ nwa bekee ọ dịgo ka etu nwa bekee si agụ arụ nke ndị igbo nwere ife ọzọ ị ga-etinye etu afọ isi fụa etu afọ o si danye ka ọ ga-esi danye ọ bụ na ọ dabakwanụ mgbọsị nwa bekee na-agụ arụ nke ya ọ maka maka na ọ ga-enwe mgbe ọ ga-echigharịgide chigharịgide dabakwa mgbe nwa bekee na-agụkwa arụ nke ya maka na ọnyanwa ka anyị na-eso ebe ọ dọbala anyị ike anyị abanye n'ime anyị nwelụ e, agwụgwa bụ ọbala ọbala nke a na-akpọ red na nwa bekee anyị nwere agwụgwa bụ e, e, akwụkwọ ndụ akwụkwọ ndụ nke a na-akpọ griin na n'okwu bekee anyị nwere agwụgwa nke bụ anwụ anwụ yelo na nwa bekee anyị nwere agwụgwa nke bụ ojii na n'ọnụ nwa bekee ife ndị a niile gbasokwa the same ọkwa nyanwa bụkwa the same eke oye afọnkwọ maka na eke oye afọnkwọ nwekwara ife na ndị a n'elu mana inekwa anya ịfụ na ọnyanwa ka anyị jikwa mee biafran flag inekwa anya ịfụkwa na ọ dị same four colors bunyekwala the same biafran flag red green yellow and black bụ etu ọbụla azụ isi wee tụgharịa anya etu a ka ọ dị ọ agwụgwa agwụgwa ndị oji na-eji eme ife ọbụla fa na-eme onye wepụtalụ nke a bụ Marcus Garvey onya maka anyị jikwa were agwụgwọ agwụgwọ a tinyekwa maka na ọkwa agwụgwọ agwụgwọ nke nke dabakwalụ na ya bụ eke na oye na afọ na nkwụ ya bụ nwanne m na-eche n'agwụgwa ndị China ọbụrụ nke ndị China ọbụrụ Chinese ọ bụrụ na ọ nwee ka o si chaa anyị balabala n'anya ọ bụrụ na maka etu afọ o si acha na ife na ọ bụ ife dị na pdf ọ kọlọ dị na pdf dị na online etu o si acha n'anya mana ije print anya fụ na ị ga-enweta proper colors dị dịda ka ọ bụrụ neon colors maka o nwere ofu nwanne ha jụrụ ya bụ ajụjụ akala ọzọ dịkwa n'ime ife ọzọ anyị zipụta na n'ebe ọgụ arụ bụ ife anyị ji wee nye okike na onwe ya ekene ife anyị ji nye okike na onwe ya ekene anyị ga-afụ akala na anyị ga-afụ ife osise ịnọ n'ime ebe afụ ife osisi na anyị ga-afụ nke mbụ bụ kpọzie anya nga. isi ikenga isi ikenga obodo obodo obodo nke m na-akwụ bụ obodo ụwa nke ndị Igbo were isi ikenga afụ tinye maka na anyị ma na ọgụ ndị Igbo na-enye otuto okike otuto okike nke ọ gbawala ụzọ abụọ maka na okike gbawala ụzọ abụọ mbụ gbawala ụzọ abụọ mgbawa ụzọ abụọ nyere anyị enu na ana enuba amadioha enuba amadioha ọha bụ nna ya bụ na mbụ na ị anya n'okpuru anị ọgụ arọ nke ndị Igbo ife esere ese na ọgụ arọ nke ndị Igbo agwụgwa m na-ekwu maka ya na ọbụrụ Chinese bụ ee eh, colors ndị a red na black na green na yelo ọ bụ etu a ka pdf si wee wepụta ya ọbụrụ akwa esi ọbụrụ akwa ọbụrụ akwụkwọ kpọrọ nkụ ma akwụkwọ dị ndụ etu a ka the colors si wee pụta na pdf ọ bụrụ ya ma o ji bụrụ chinese ọ bụrụ chinese ife a bụ agwụgwa agwụgwa ndị nke anyị then ife ọzọ m na-akọwa bụ nke a kịta nke a ka m na-ekwu n'ọnyanwa bụ bụ isi ike nga obodo ndị na-akọwa si na ọnyanwa bụkwa amadioha eji m ya wee tinye dịka nna nna ndị igbo denu nke a bụ maka enu na anị nke a n'onwe ya bụ anị etu ndị igbo si ezuka anị dịka nne dịka ọkpụ den ife ọzọ eselese ebe a bụ akala nsibidi nke a bụ akala nsibidi ji asị sị kwụsị kwụsị akala a ka ị ga-afụ na nwa bekee na-ewekwa ya kịta na-eme ife dị iche iche mana ya marọ na ofe a bụ akala anyị akala a na-asị kwụsị denụ nke a na-asị maka ndị na-abịa abịa maka ndị na-abịa abịa kwụsị kwụsị maka ndị na-abịa abịa maka na anyị ga-agbanwe ụzọ anyị maka ndị na-abịa abịa anyị nwa ka ọ dịela ịkwụsị mmegheli na ofufu anyị na-efu maka ndị na-abịa abịa ị nekwa n'anya na anị ebe anyị ga-afụ na ọ dịela ifefa na-abọ bụ aka agụ na nsibidi aka agụ na nsibidi maka na onwere nwere onye na-asị na ọ bụ chinese mana anyị tinyere ma chinese symbols uses chinese colors ife ndị agha abụrụ color china ọbụrụ symbols china mana maka ife na nwa igbo amara igbo ọghọtara ife na-emenụ anyị aghọtarozi na ife ndị a na akala nke anyị ya bụ na okwa etu a ka ọra m n'ọnụ dịka m si kwu abịarọ m ịtụsasị kalenda nwa bekee achọrọ m ịbaba na kalenda nwa bekee maka na mbaba na kalenda nwa bekee ọ ịkọwaba ife gbasalụ jenụwarị febụwarị march april may jun julai ọgọst septemba ọktoba nọvemba disemba ife abịa ịkọwa bụ nke etu o si gbasa ndị igbo ka anyị mara ebe obi anyị dị ka anyị mara ife anyị ji wepụta ife anyị bụ n'obi wee wepụta kalenda maka na onwe kalenda ndị dịbuli adị dịka nke nwanne anyị nnukwu nna anyị ezi ibe enyi debelụ mana nke afọ bụkwa kalenda nwa bekee maka na o jikwa jenụwarị febrụwarị march april mee jun julai ọgọst septemba oktoba nọvemba disemba wee mee anya bụ kalenda mana o mesịrị ya ọ kalenda ndị igbo maka na kalenda ndị igbo kwesịrị inwe afa ọnwa ndị igbo dịka anyị si malụ na ọnwa mbụ bụ mbụ ọnwa abụọ bụ abụọ ọnwa atọ bụ ọnwa gbaakwolunumona ọ tadogokwa m n'ọnụ ọnwa ifeke de na ọnwa anọ bụ ọnwa anọ ọnwa ise bụ ọnwa agwụ etu a ka o si wee gagide wee lue n'ọnwa ụzọ alụkwụsị anyị ezipụtago ọgụ arụ ọtụtụ ndị ijie kịta ya bụ na ị na ị ga-afụ ọnwa ndị igbo maka na ọkali ndị igbo ka anyị na-eme etu a ka ọ dịkwanụ Um, anyị ewere ka ọ bụrụ na emesịa anya kalenda Igbo nweta 364 days anyị agbakwanye ofu arọ ofu mkpụrụ ụbọchị wee nweta 365 days anyị emerie etu a maka na anyị chọọ ka ọ bụrụ kalenda Igbo kpọmkwem maka na Igbo abụrụ ife a na-aghọli aghọli eke na ọya abụrụ ife a na-aghọli aghọli nyanwa ji aka ya gbaa ụzọ anọ nyanwa ji aka ya e, n'ọnwa nye anyị oru na asatọ nyanwa ji aka aka ya n'arọ nye anyị ọnwa iri na atọ na nyanwa ji aki ya nye anyị ife nyere anyị izu ọnọ izu 91 n'ime arọ etu a ka o siri saa ya ya nwa achọrọ ije gbanwe bịa gbanwe ka ọ wee bụrụ kalenda nke anyị kpọmkwem ọ nwezikwa ife ọzọ m na-elotara biko onye nwezila ajụjụ ọ dịkwalụ m ozi m mana ọtụtụ ife ndị akọwanyarị nne n'oge gara aga na-arụ gara aga daalụkwa na ụmụnne m unu emeka daalụnụ ka ọ dịkwa n'ụbọchị ụka mbọsị a ga-ewetakwa ozi ọfụ maka n'ime ọnwa n'ime ọnwa abalị nke bụ ọnwa alụkwụsị ife gbata m n'uche kịta bụ etu ndị igbo na-esikwa e, enwe aṅụli gbasala arụ ọfụ ofu ife m na-achọ ikwu n'obo na ịbịa n'anya ife dịka nri na ife dịka ọka obodo na-aba anyị ma na-ebozifa na-emekarị na-emezi arụ ọfụ ri nne na ala igbo ọ bụ na anyị nwa bụ igbo si na anyị ga-ebido e, inwe aṅụli. araọfuo dịka nwa bekee si enwe new year celebration ife niile ndị igbo na-enwe dịka ọka na nri na-enwe dịka aṅụli araọfụ ifefa na-enwe ya bụ na afọ nke ịtọ n'ime ọnwa mbụ ụbọchị afọ nke ịtọ n'ime ọnwa mbụ mana ọ bụrụ oge ọbụla kafa na-eme etu a mgbe ụfọdụ ọnwa ife dapụta efe ebughalị anya dịka etu m si kwu na ofu nwanne anyị gwalụ m onye delta steeti na ebe nyanwa si na ọ na-aga ekedabịa afịa ekedaba mgbọsi ụka fe ebughalị anya bụ afịa fama a fa ebughalị anya mgbọsi ọzọ mgbọsi afụfa bughalịlị amarọzi mmafa na-azụzi afịa mgbọsi a na-azụkwazi afịa eke etu a ka ọ dịkwa na arọ ọfụ ndị igbo na-enwe aṅụlị a ama m na ọka na-enwe nnukwute aṅụlị a na-akpọ ịmụ ọka faji e, enwekwa nnukwu aṅụlị maka arọ ọfụ abanyelụ mgbe a na-eme ịmụ ọka etu a ka ọ dịkwa nri ọ na-adabakarị ụbọchị afọ n'ọnwa mbụ maka onwe ndị na aghota fifa a chie maka ụbọchị afọ a na-eme aṅụli afọ bụ ụbọchị abanyelu arọ ọfụ ndị Igbo mba ụbọchị afọ n'ọnwa mbụ na-agwa gị afọ nke ịtọ n'ọnwa mbụ mgbe mgbọsị afọ dabara e, ụbọchị nke ịtọ n'ọnwa mbụ which gịnị e, mgbe ụfọdụ ọ na-abụ 4 e, times 3 12 days odipendi mgbe ọnwa mbụ afọ mgbe afọ dabatalụ maka na ọ na afọ adaba on the third day n'ọnwa mbụ which means na ọma mbụzi that 12 days ọ ga-akali mana ife fa na-eme bụ na fa na ebughali ya n'ime afọ nke taa n'ọnwa mbụ fa na-ebughalịzi ya tinye mgbe ojizi na wee delụfa mma onye kpatara na ọgwụ ụfọdụ fụ a na-enwe aṅụli ọnwa mbụ ọ na-enwe aṅụli arọ ọfụ n'ime maachị maọbụ onwe ndị mma na a na-enwekarị ya bụ aṅụli arọ ọfụ n'ime ngwụsị ọnwa mbụ nke na-abụkwa afọ nke ikpeazụ n'ọnwa mbụ afọ nke ikpeazụ n'ọnwa mbụ mgbe ụfọdụ ọ bụrụ na afọ nke ikpeazụ a n'ọnwa mbụ n'ọnwa ife dapụta fe anya mgbe anyị fụ na ọ dabazilụ n'ọnwa abụọ ma ọ bụ n'ime maachị nke nwa bekee ndị be anyị ọ na-agbagwojuzi anyị anya ọ ife mgbagwoju anya ka m ga-achọ ka anyị wepụ ọ bụrụ na anyị kwekọta na anyị ga na arụ ọfụ anyị ga-abụ mgbọsị ọbụla e, e, ọgụ arụ igbo batalụ na mkpụrụ ụbọchị nke mbụ na arọ nọọ mgbọsị aka anyị ga-enwe ya bara ọfụ anyị enwebia mmanụ na ife ọ bụ ọ bụkwanụ na anyị ga-asị na anyị ga-esolu usoro ndị ichie ji emie kịta na fa na-emie e, e, n'ime afọ nke ịtọ maọbụ afọ nke ikpeazụ n'ime ya bụ ọnwa mbụ ka anyị ghọta na ọ bụrụ ya bụ the first ọ bụrụ ya bụ mbosi izizi abanyela ọnwa mbụ ọ mgbosi akazilụ a ga-enwe ya aṅụle ọnwa mbụ ọ mbọsị akanyezili ya nke a bụ ofu ife m chọọ ka anyị niile na-atụ n'uche maka na arọ na-abịanụ ọ ga-ama mma ma ọ nwee ka anyị bụ ụmụ Igbo ebe niile anyị nọ n'ụwa ma ọ nwee ka anyị ga-esi wee mee ife ncheta arọ ọfụ ndị Igbo ọ ga-amagbu onwe ọ bụrụ na ọ nwee ka anyị ga-esi mee ncheta ọ bụrụgodu na anyị na ụmụ anyị nọ n'ime ụlọ likọ nri ọbụlụgodu na anyị pụta na be ofu onye na obodo ọbụla anyị nọ likọ nne ọ ga-ama mma maka na anyị nwa ka ọ dị ịlụ iwelite bụ omenani anyị ọdịnala anyị nwa bekee etinyego nnukwu ego o tinyego nnukwu ego n'ịkwalite ọdịnala nke onye kpata o ji gazuo ụwa niile ọnụ ego o kafa ka na-akpọ marketing ọ maketi gị too much mụ na gị nwekwara ike ịmaketi nke anyị anyị bido maketi bịa anyị bido kwube maka ya anyị bido kanye bie anyị bido mebie ọ gaba agaba anyị afụ ife anyị na-ejikwa na-enwekwa n'aṅụrị mana anyị niile ka ọ dịlụ ikwekọta n'etu a m si wee kwu ndị na-eme ya eme na-eme ya mgbe ụfọdụ ọbụla afọ nke ikpeazụ n'ime ọnwa mbụ nwa ga-enyochazi mala ife ọ bụ ama m na ọ nwere ụmụnne m ndị ndị bidogolu ife onyonyo eh, ndị dịka ọ dịka obi igbo tv ama m na anyị ekwugo maka ya anafọ atamụ n'afọ atamụ obele obele n'afọ agbọ izu n'afọ agbọ izu obele obele ndị ọzọ gbabakwa izu otu dị iche iche gbabakwa izu ka anyị malụ mgbe anyị ga-asị na ife a ga-abụ ka anyị mebekene ya emebe ka anyị na ya emepe ka ọ bụrụ ife ọgbọ anyị a ga-arapụrụ ụmụazị nke anyị amakwa m na nwanne m nwoke bụ Ifeanyị Chukwu na anyanwụ na okwukwago okwu gbasara ọgụ arụ rinne ama m na ọtụtụ ife okwu na mụ nwee etinyere ọnụ na nke a mana anyị niile dị etu a na-ekwukwa ọ na-abakwa anyị ntị obele obele ọ na-edebakwa anyị n'ọkpụkpụ ọ na-edebakwa anyị n'ome ofu oge ụwa nke anyị abụla ụwa nke anyị ọmala anyị arụ daalụkwa na ụmụnne m egbugo m n'oge fonu ebe onye anọ na ya pụtakwuola ka anyị na-aganụ aga ije ọmanụ na ụbọchị ọmanụ fonu ka ọ dịkwa